AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ngọzị na-adịrị onye na-emeri nwa ngọzị na-adịrị onye na-emeri nwa ngọzị na-adịrị onye na-emeri nwa ọnwụnwa isiokwu anyị abụọ nwa ka anyị ga-amalite iwere ihe ọgụgụ ya n'akwụkwọ James nke mbụ james isi mgbe ana m agụ amaokwu nke abụọ ya ebe ahụ si otu a gụọnụ ya n'ọṅụ niile ụmụnna m mgbe ọ bụla unu dabara n'ọnwụnwa dị iche iche gị nwa chineke gụọ ya n'ọṅụ gị onye nchụàja m gụọrọ m ihe n'ọṅụ gị onye okenye m gụọrọ m ihe n'ọṅụ n'ihi na amaara m na ụwa ị nọ n'ime ya bụ ebe ekwensu na anwụ mgbe ọbụla ekwensụ bara n'ime onye ọbụla ịnwago ọnwụnwa ekwekwala ka ọ bụrụ ihe ga-eme gị tufu okwukwe gị akwụkwọ nsọ na-asị anyị taa mgbe ọbụla a dabara na ụdịrị ọnwụnwa ọbụla dị iche iche ma anyị gụọ ya n'ọnwụ ọnwụnwa bụ ihe eji anwale okwukwe ndị kwere ekwe ọ bụrụ na ọnwụnwa abịara gị agaghị ama otu okwukwe gị ha akwụkwọ jems isi mgba amaokwu nke iri na abụọ ebe ahụ si na ngọzi na-adị n'enwe nwoke onye na-atachi obi na ọnwụnwa n'ihi na mgbe a nwapụtaworo ya ọ ga-eketa okpu eze ahụ nke bụ ndụ nke onye nwaanyị kwere nkwa inye ndị hụrụ ya n'anya ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị ọ bụ naanị ndị hụrụ onye nwaanyị n'anya bụ ndị na-emeri ọnwụnwa ọ bụrụ na ịhụ gị chineke n'anya ọnwụnwa bịa ọ ga-emeri gị chineke maara ndị nke ya ọ maara ndị hụrụ ya n'anya ọ bụrụ na anyị tụlee nwanne anyị nwoke job ọ bụ otu onye akwụkwọ nsọ gbara ama na ọ bụ onye zuru oke ọnwa bịakwutere jobu n'ụzọ na-atụghị anya ọnwa bịara jobu ihe mkpata ya niile agwụ ọnwa bịara jobu ụmụ ọma ya niile anwụsịa ọnwa jobu nwara ya ruo mgbe ndị enyi ya bịara bịa sị ya ma ọ kọcha anụ chineke ọbụnarị ruo na nwunye ya si ya kọcha anụ chineke a nwụọ ka ya zuru ike mana job hụrụ chineke n'anya mana job nọgidesiri ike n'ihu chineke n'anya n'ikpeazụ nke ọnwụnwa ahụ ọ natara mmeri chineke nọnyere ya enwe ezi mmeri ma taa anyị na-ekwu okwu ọbụna dị dịka ndị kristian anyị na anyị asị na ọnwa ka ekwensu na job mma <laughs> ọnwa ga-abara onye kwere ekwe ọnwa dịrị ndị kwere ekwe ọnwa dịrị ndị hụrụ chineke n'anya ọ bụ ihe eji anwale okwukwe anyị n'ebe chineke nọ ọnwa bịara jizọs ọ bụghị n'ihi mmehie ya ọ bụ iji nwalekwa okwukwe ya ekwensu na onwe ya maara onye ọ bụ nke ọma ya bịa nwaa ya mana jizọs meriri ọnwụnwa site n'ekpere na ọnụ jizọs bụ onye nlereanya anyị ọnwa bịara josef sitere n'ụlọ nna ya ruokwa na ndị zụtara ya dịka oru ebe niile bụ ọnwụnwa ọnwa bịara na ụmụnne were mkpọrọmasị ree ya resi ya pọtịfa ya garụkwa n'ụlọ pọtịfa ọnwụnwa bịakwa n'ụlọ pọtịfa nwunye pọtịfa eburukwa ọnwụnwa nke ya bịa mana ọ sị na ya agaghị eme ihe arụ a megide onye kere ya pọtịfa gara gị ahụ ya onweghị onye gara ahụ ya mana ọ hụrụ chineke n'anya ruo ori n'ọnọdụ ahụ ya sị na ya apụghị ime ihe arụ a megide chineke kere n'ikpeazụ nke ọnwụnwa ahụ mmeri bụrụ nke josef okpueze okpueze nke ọchịchị bịakwutere ya n'ihi na ọ nọgidesiri ike n'ịhụ chineke n'anya n'ime ọnwụnwa ọtụtụ n'ime anyị etufuola ịhụnanya anyị n'ebe chineke nọ n'ihi ọnwụnwa nke na-abịa n'ụzọ anyị ọtụtụ n'ime anyị ahapụla ihe anyị kweere n'ihi naanị ọnwụnwa nke bịara n'ụzọ anyị ọtụtụ n'ime anyị amakwadị chineke taa n'ihi ọnwa nke bịara n'ụzọ anyị ọtụtụ n'ime anyị adọgharịala azụ nye chineke n'ihi ọnwa nke bịara n'ụzọ anyị echefukwala ọbụna dị esta o merikwara ọnwụnwa site n'ekpere kedu nke m ga-ekwu kedu nke m ga-ahapụ ha na meriri ọnwa nwunye di ya site n'ekpere ha na hụrụ chineke n'anya ya mara n'ezie na ihe ahụ ya na-achọ na ọ bụ n'aka chineke ka ya ga-enweta ya na di ya apụghị inye ihe ahụ ọ na-achọ ọ hapụrụ di ya gaa chee chineke iru ee n'ihi ịhụnanya ya n'ebe chineke nọ chineke mere ka o si n'ịbụ nwaanyị bịa hụ onye nne chineke kụnyere ya nwa ya nwoke bụ samuel site n'ịchọ iru chineke anyị pụrụ imeri ọnwụnwụ chọọ iru chineke n'ime mmụọ na eziokwu chọọ iru chineke mara nke ọma na naanị ya pụrụ inye gị ike imeri ọnwụnwa ọbụla o ji bịa otu ọbụla o ji bịa n'ụzọ gị jabez meriri ọnwụnwa ọ maara nke ọma na otu ọ dị abụghị otu chi ya si kee ya o meriri nwa nke ụkọ ya si chineke na ọ ga-adị ihe ezi mma ka ọ gọzie ya ma o mee ka ụkọ ọlụ ya saa mbara imeri ọnwụnwa anya adịghị emeri ọnwụnwa site n'imechi ọnụ ọnwụnwa bịara gị gosipụta onwe gị nwa chineke onye na-anụ ọkụ n'obi na ekpere ọ bụrụ na ị gụọ na akpụkpọ mata isi isii amaokwu nke iri na atọ ee ekpere ndị kwere ekwe kwesịrị ịbụ nke a ụbọchị niile o kwesịrị ịbụ onye nwe m edubara anyị n'ime ọnwụnwa <laughs> kama zọpụta anyị n'aka ajọ ihe ụbọchị niile ụbọchị niile ụbọchị niile tupu gị zọlite ije isi n'ụlọ gị apụ gị onye nchụàja gị onye okenye gị onye nna gị onye nne gị nwa okorobịa gị nwa agbọghọbịa onye nwe m taa lekwa m edubala m n'ihe ọṅụṅụ kama zọpụta m n'aka ajọ ihe niile nke a kwesịrị ịbụ ekpere anyị ya mere dịka akpụkpọ nsọ na-agba anyị ume n'akwụkwọ matụ isi iri abụọ na isii amaokwu nke iri anọ na otu ebe ahụ si otu a ọ sịrị anyị na-echenu nche na-ekpekwa na ekpere ka unu wee ghara ịba n'ọnwụnwa mmụọ nke mmadụ dị ọkụ n'ezie ma anụ arụ adịghị ike ya mere ụmụnne m ka anyị nọgidesi ike n'iche nche ka anyị nọgidesi ike n'ikpe ekpere oge ọbụla n'ihi na dịka mmadụ anyị bụ mmụọ anyị dị ike mana anụ arụ anyị adịghị ike naanị site naanị site na arịrịọ amara ka chineke ga-eji nye anyị ikikere ịnọgidesi ike imeri ọnwụnwa ọnwa na-abịa n'ụzọ anyị na-atụghị anya ọnwa na-abịa site n'aka ndị anyị hụrụ n'anya ọnwa na-abịara anyị ọbụla dị site n'ezinụlọ anyị ọnwa na-abịara anyị ọbụla n'ime nzukọ ebe anyị gara ịkpụ isi ala nye chineke mana ekpere anyị kwa ụbọchị bụ chineke biko nna edubara anyị n'ime ka kama zọpụta anyị n'aka ajọ ihe niile otu ọ bụla o sebere anyị n'ụzọ anyị ka anyị tụkwasị chineke obi n'ụzọ niile ka anyị debe okwu ya n'obi anyị ọ ga-emekwa ka ọ dịrị anyị na mma ọ ga-edebekwa anyị ma chebe anyị n'oge ọnwụnwa nke a bụ nke okporo anyị na akwụkwọ mkpughe isi atamokwu nke iri ọsọ bụrụ na anyị atụkwasị ya obi <laughs> na a ga-edebe anyị na a ga-echebe anyị pụọ n'oge ọnwụ naanị tụkwasị chineke obi na mmechi ndị kọrentị nke mbụ amaokwu nkiri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 ọ sị na ọ dịghị ọ ọbụla nke na-abịa n'ụzọ ụmụ ya nke ya na-amaghị kama n'ime ọnwụnwa niile ya onwe ya ga-emere anyị ụzọ mgbapụ ka anyị wee nwee ike ịnagide ya naanị tụkwasị ya obi debe okwu ya n'ime oge niile ọ ga-edebekwa gị ọ ga-echebekwa gị n'oge awa ọnwụnwa ọbụla n'ime ihe niile chineke ga-emere onwe ya ahụ ịhụ na ọnwụnwa agaghị emeri anyị ka anyị na-atụkwasị ya obi ka ọ dịrị anyị na mma n'aha jizọs Amen. mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ na ekwentị na 070 6363 7224 070 7224 63637224 mara na ị nwere ike ige nke nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke takuwa na Jizọs dị na chọọ ya ọtụtụ hapụrụ ya ụfọdụ na chọọ ya ma na-ebube ga-abịa oge ụbọchị ọbịbịa ya na-eruso ee ọbịbịa ya na abịakọ na-abịa ngwa onye nwanyị ga-abịa n'ike na-ebube dị ukwuu dị ya ga-anụrị ọnụ ọbịbịa ya na so. ụbọchị ọbịbịa ya kelee nso ee ụbọchị ọbịbịa ya na-abịa ọ na-abịa ngwa nwa ụbọchị ibe ya na akwa n'azụ anyị ọdịda ya ka ndị na-ele ya anya dị site ịdị nso iji jee n'ụzọ mkpa site n'ịchịkọ ndị mfu ndị kraịst gburugburu n'ihi ụbọchị ọbịbịa nke na-eruso ụbọchị ọbịbịa ya na-abịa ọ na-abịa mma onye nwe anyị ga-abịa n'ike n'ebube dị ukwuu dị ụbọchị ya na-eso ezi nwanna m onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ohere ọma nke na-asị ka Chineke nọnyere gị ka Chineke due ma gọziekwa gị ka mara ya soo gị ebe ọ bụla nke ị na-eje anyị abịala ọzọ ileba anya n'akwụkwọ nsọ n'ụbọchị taa isiokwu nke anyị na-eleba anya n'ime ya bụ nke na-asị ụwa wee pụa n'ọnọdụ ya ụwa wee pụa n'ọnọdụ ya ọ bụ oge nke ikpeazụ ka anyị na-atụgharị uche n'ime ya n'ụbọchị ndị a ya mere ka onye ọbụla biko were okwu ndị a wee kpọrọ ihe nna anyị onye bi n'eluigwe biko ka a na-ezitere anyị ozi nke oge ikpeazụ nke ndị a biko anyị aka ka okwu ndị a wee kwadobe anyị izute ọbụna ụbọchị ikpeazụ ahụ n'ọṅụ karịa na n'akwa n'aha jizọs amen anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ azaya isi iri na atọ amaokwu nke iri na atọ na nke iri na anọ akwụkwọ azaya isi iri na atọ amaokwu nke iri na atọ na nke iri na anọ ma anyị ga-agụ naanị amaokwu nke iri na atọ ọ ga-amasị m ma ọ bụrụ na ị gụruo nke iri na anọ akwụkwọ aza ya isi iri na atọ amaokwu nke iri na atọ na nke iri na anọ ọ si otu a n'ihi ya ọ ọbụna eluigwe ka m ga-eme ka ha maa jijiji ụwa ga-emekwa mkpatụ pụọ n'ọnọdụ ya n'ime nrubiga oke nke iwe Jehova nke usunu ile nke ndị agha na n'ụbọchị iwe ya dị ọkụ gị onye mụ na ya na-atụgharị uche otu a ka Jehova sịrị na n'ihi ya ọ bụ na eluigwe ka a ga-eme ka ọ maa jijiji oke ụbọchị dị egwu na-abịakwasị ụwa nke a o kwesịrị ka anyị teta n'ụra oke ọchịchịrị ga-agbachi eluigwe ma a ga-ahụ anyanwụ ka o si n'ime ọchịchịrị ahụ na-apụta nke a na-egosi iwe Chineke amụma dị oke egwu ga-egbu n'elu igwe ma mee ka ụwa niile nwụrụ ọkụ egbe eluigwe dị oke egwu ga-agba ọtụtụ olu nke juru mmadụ anya ma dịkwa egwu ka a ga-anụkwa ka ha na-asị na ahụhụ dịrị ndị mmebi iwu ọ bụghị mmadụ dum pụrụ ịghọta okwu ndị a kama ndị ozizi ụgha dị iche iche ndị na-ezi ozizi nke mmadụ ka okwu ndị a ga-edo anya karịa ndị ahụ ọ dịghị ihe ha kpọrọ ihe ndị mpako ndị leziri anya jụ iso ụzọ nke ndụ ndị na-ebuli onwe ha elu ma na-emegide ụmụ Chineke bụ ndị oke mgbagwoju anya na egwu iti mkpu ha ka a ga-anụkwa n'ebe niile mgbe ahụ ka ndị mmụọ ọjọọ ga-aghọta ịbụchi nke kraịst ha ga-amakwa jijiji ma tụọ oke egwu ma ụmụ mmadụ ga-abụ ndị na-arịọ amara nke chineke ma bụrụkwa ndị ga-anọ na oke egwu onye mụ na ya na-atụgharị uche ụbọchị ahụ ga-adị oke egwu o kwesịghị ka anyị zute ụbọchị ndị a n'ịma jijiji n'ihi na site n'ìgwè ojii ka a ga-ahụ otu kpakpando nke ihe ya dị okpukpe anọ karịa ọbụna ọchịchịrị niile nke a ga-ewetara ndị tụkwasịrị Chineke obi ọṅụ na olileanya ma nye ndị mmebi iwu ọ bụ oke iwe nke Chineke ndị ahụ bụ ndị rapụrụ ihe niile nke ụwa ma sọ jizọs ga-enwe nchekwa bụrụkwa ndị chineke zoworo n'ime ya ndị a bụ ndị anwaworo ụwa na ndị jụrụ ịnara eziokwu ewee hụ na ha tụkwasịrị obi na onye gbapụtara ha site na mmehie mgbe ahụ enweela mgbanwe nke dị iche ma dịkwa ebube n'ime ndị nọsịrị ike n'ime onye nwe anyị rue ọnwụ gị onye mụ na ya na-atụgharị uche biko were okwu ndị a kpọrọ ihe n'ụbọchị taa n'ihi na ndị a niile bụ ndị tụkwasịrị Chineke obi ka a ga-anapụtakwa n'ike nke dị egwu nke ọchịchịrị nke ndị mmụọ ọjọọ ji alụ ọlụ iru ha bụ nke gbarụworo agbarụ nke ike gwụsịrị nke na-enweghị olileanya nke nọ n'oke nchegbu ga-abụ iru nke okwukwe obi ụtọ na ịhụnanya na olileanya jupụtaworo ha ewee welie olu bụkue chineke abụ mmeri gị onye na-ege ntị biko ṅomie okwu ndị a ọ bụ na ọ gaghị amasị mụ na gị ka anyị soro n'otu ndị a bụ ndị a ga-anapụta n'ike nke ọchịchịrị ndị a ga-anapụta n'ike nke mmụọ ọjọọ niile lee ụdị ahụhụ ndị mmadụ nọ n'ime ya n'ụbọchị ndị a ọ bụrụ na ị chọrọ ịmara ihe na-eme n'ụwa anyị n'ụbọchị taa gaa na ụlọ ụka ndị a niile ụbọchị ọbụla asị a na-anapụta ndị mmadụ na ndị mmadụ bụ ndị a ga-anapụta site n'ike mmụọ ọjọọ ị ga-ahụ otu ndị mmadụ si na-ekwo ebe ahụ n'ihi na nramahụ nke ụwa nke a bụ nke karịrị mmadụ ọ dịghị onye maara otu ọ ga-esi wee si na nramahụ ya pụọ ọ bụkwa naanị Chineke bụ onye anyị lekwasịworo anya onye pụrụ ịtọpụ anyị na-agbụ nke onye iro onye pụrụ ime ka onye ahụ na-abụghị ihe wee bụrụ ihe onye pụrụ ịnapụta mmadụ n'aka ọnwụ ọ bụ ya bụ ihe kpatara o ji dị mkpa n'ụbọchị taa na anyị ga-abụ ndị ga-eji okwu ndị a wee na-eme ihe n'ihi na nzọpụta dịrị onye ọ bụla nke kwere na chineke emewo ka anyị mara na ọ dị mgbe ọ ga-eru na nramahụ ndị a niile ga-agwụsị chineke ga-ewepụ ya anyị wee were oke olu bụkue chineke abụ ọṅụ abụ mmeri n'ụzọ dị otu a chineke bụ ebe mgbaba na ike anyị onye inye aka anyị n'oge mkpagbu n'ihi ya anyị apụghị ịtụ egwu ọ bụrụkwa na ụwa adịkwaghị ọ bụkwarị na ebupụ ugwu niile tụnye ha n'oké osimiri ọ bụrụkwarị na ebili mmiri na-amagharị ọ bụrụkwarị na ugwu niile na-ama jijiji ma karịa ihe niile gị onye mụ na ya na-atụgharị uche okwu nke agbamume okwu nke nkasi obi ka m na-eweta n'ụzọ gị n'ụbọchị taa mgbe ihe ndị a niile na-eme n'ezie onye ọbụla nke tụkwasịrị chineke obi ụjọ agaghị atụ ya n'ihi na jehova ghọwo ebe mgbaba ha ọ bụ otu a ka m chọrọ ka ọ dịrị mụ na gị n'ụbọchị taa ka jehova ghọrọ mụ na gị ebe mgbaba ya dịrị gị otu a n'aha jizọs emem ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary guine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo